head isi hair ntutu eye anya ear nti nose imi mouth ọnụ neck olu shoulder ubuaka hand aka tummy afọ back azụ leg ụkwụ isi ntutu anya ntị imi ọnụ olu olu ubuaka ubuaka aka afọ azụ ụkwụ